ndị nke m ekenekwa m unu tata ndị nke m mgbede ọma nọ ebe anyị anọ na ana m ekenekwa unu n'ofu n'ofu afa m bụ Ngozi Chukwuka Adaobi Ijele asị m ka anyị bịa taa ka anyị nọli ka anyị si anọlị onwekwala onye nọ n'ụlọ kuna anabasigo <laughs> anyị anabasigo ụla onwekwala onye nọ n'ụlọ ka anyị anabasigo unu ma na izu nke anyị nọ na ya izu nke anyị galụ ọ bụrụ ezigbo izu chaa chaa chaa ọ bụrụ ezigbo izu chaa n'izu nke anyị galụ ife ike mere anyị ife ike mere anyị n'ụzọ dị iche iche ana m ekenekwa unu n'ofu n'ofu asịkwa m unu nnọọ ife ike mere anyị anyị ma ka ka o si wee dị n'ọchanja a na-ekwu ka nke ọchanja si wee na-eme abịakwa na n'ebe m si bịa na tazan maka tazan dị n'azụ ụlọ ebe m si bịa ọkụ ọzọ agbabakwa ebe a a na-ekwu ka a na-ekwu na nke a na-eme ejekwa na ejekwa na ebe ndị be anyị na-azụ afịa ọkụ ọzọ agbabakwa ebe a ya nọọ ọkụ ọkụ kafa ji bịa kịta ọkụ kafa ji bịa kịta anụ m ekenekwa unu rinne ndị nke m asịkwa m unu ya dịkwala unu mma tata ọkụ kafa ji bịa ọkụ kafa ji bịa kịta maka na ada ama ama o nwekwa ike bụ na o nwee ndị chee na nọọ ife mbelede nọọ ife daa na mbelede mana o dogo na na nke a bụrụ mbelede na nke a bụrụ ifeda na mbelede nọọ ife efili aka na abụ n'anya wee na-eme ya tupu mbido ozi nke tata anyị na-ekwukwa maka etu ọkụ si agba anyị iru na ịghali nne anyị wee nwa nne onye isi anyị wee nwa nne Biafra wee nwa ya na ọka ifemele anyị ọ nnukwu ifemele anyị ndị Igbo si na ebula onye ozu onye ọzọ dịka ebukwu nkụ ọtụtụ n'ime anyị bụ ndị nna anyị ka dị ndụ ọtụtụ n'ime anyị nna anyị anwụgokwanụ ọtụtụ n'ime anyị ndị nna anyị nwụgolo ma ka o si dịla anyị mgbe afọ anyị nọ na nna anyị nwụrụ ọtụtụ n'ime anyị maka o anyị ya anyị fụ ka ebu ozu onye ọzọ ọ dịka ebu ukwu nkụ mana o buru ukwu nkụ ọ mmadụ ka ife mee o nwee ndị o mere aka mkpa mana anyị nwa ka ife mee anyị nwa ka o melụ maka na onye tụọ onwe ya mbụ ọfụ anya ụfụ ọmalụ ka o si dị onye ọzọ mgbe igbo bụ igbo mgbe igbo bụ igbo anyị ma na anyị bụ ofu ya tupu m gaba n'iru n'ozi m ga-eweta tata bikonu ndị nke m ikpele m dị naanị anụ m anya unu si tupu m gaba n'iru n'ozi nke taa bikonu ka anyị gbachigodo nkịtị ka anyị gbachigodo nkịtị nwantịntị oge ka anyị gbachigodo nkịtị nwantịntị oge ka anyị wee nye nsọpụrụ ka anyị wee kwanye ùgwù na ndị nke anyị ndị nwụrụ anwụ ndị ọkụ gbagburu ka anyị wee kwanye ùgwù na ndị a bụ ndị ife fasji eli ebe fasi eli ebe fasi azụ ụmụaka o nwere ndị bụ ego nke ikpeazụ ka faji wee tinye n'afịa ife ndị a niile wee yi na ọ nwekwanụ ndị isi fatọn ya ọ nwee ndị na apụtara n'ọkụ a isifa wee yi na anyị enwero kọbọ n'afọ anyị ga-ezijelụfa wee sịfa ngwa fawelu wee na-amaneji fawee wee chebekwa ifefe ya eme anyị enwere nke anyị ji alụlụfa ụnụ ma ịgụnyefe akwa mana anyị nwee ike ịgbachi nkịtị nwantịntị oge iji ziko nọ mmadụ ibe anyị ka ife melụ etuekwa ka o si dịkwa na nne anyị nke nwụrụ ụnụ maka na unu ma nwaanyị a na-ekwu maka ya anyị ncha ma nwaanyị a na-ekwu maka ya mfu nwaanyị afụgo m nne m ofu arụ ka ya na nne m nwee ọ bụ mụnwa kịta ka a sị na ọ nwee ifeme nne m amarọ m ka ọ ga-adị m mana anyị ma na onye isi anyị na ife a melie mana anyị amarọ ma na-amayali ọjee amerịka ọ jee eshia ọ na-asọ ọ achọ ọdịmma nke anyị niile biko nụ ka anyị gbachi nkịtị nwantịntị oge o nke nwa bekee na-akpọ 1 minute ka anyị wee malite ozi anyị taa daalụkwanụ oge anyị ga-ebido kịta daalụkwanụ daalụkwanụ ndị nke m daalụkwanụ daalụ nụrụ nne daalụ nụrụ nne ka anyị gaba n'iru ka m bido kịta ama ọkwa ozi njibịa tata rilu nne ozi njibịa tata bara ụba ọ bụrụ na ọ kalịa biko nụ ọkalịa egbube anya ịbụa o ọkalịa egbube anya ịbụa mgbube biko na apụna ka anyị wee kwutọpụa tata ka anyị ga-akụ agwụ isi maka na izu gara aga anyị nele anya izu abụọ gara aga anyị lụtụrụ aka ife agwụ bụ dịka nwa bekee si gwa anyị dịka ụgha ndị ụgha si gwa anyị na agwụ bụ melankoli nke akpata ndị be anyị ji atụ agwụ ụjọ ndị be anyị ji chee na agwụ bụ isi mgbaka na agwụ bụ onye isi na-adịrọ mma tata ka anyị ga-egbulisizi ya bụ ozi wee weta ya n'isi njedebe maka ife na anyị na-eweta agwụ n'isi njedebe biko ụmụnne m o rie nne m gbube enyi ịbụa emezie m ya ọ bụrụzie agba ofu na agba ịbụa nke abụọ ọkwa nke mbụ nna ama ka anyị wee banye n'ife anyị na-achọ ịkọnụ ọkwa nke ịbụa ka anyị ghọta na ozi a bụ ozi kwesị ịbịa n'ọnwa agwụ nke bụ ọnwa ise ndị nke ndị Igbo mana kịta anyị ma na anyị nọ n'ọnwa okike anyị nọ n'ọnwa okike kịta abụrụ ọnwa agwụ ọ bụ ọnwa okike anyị na-anaghachizi azụmaka e, dịka unu si manụ na m nọ na njem na m nọ na njem na oge m jee n'obodo anyị wee nọ obele ife ka ọfụ olu ọnwa isii maka ifi nke a ozi niile wee na-anaghachi azụ ka anyị bido n'ebe anyị kwụsị ka anyị bido n'ebe anyị kwụsị kedu ife m ji bịa taa kedu okpo okwu m taa okpo okwu m tata bụ ugo agwụ agwụ ugo agwụ ugo agwụ taa ka anyị ga-enebanye anya n'ife na okwu a na-akpa etu anyị si ekwu n'izu gara aga na agwụ abụrọ melankoli na agwụ melankoli tata ife anyị ga-eji banye bụ ugo agwụ taa ka anyị ga-aghọta ife ugo agwụ ife bụ agwụ wee malụkwanụ ife kpatalụ ndị uwe ụgha ji wee gwa anyị si anyị na agwụ bụ melankoli kịta ka anyị ga-egbusasịzi ife ndị a agwụ ụmụnne m abụrụ melankoli dịka anyị si wee malụ n'izu gara aga chaa chaa chaa nwere ife gbasara agwụ na melankoli agwụ dịwa gị iche agwụ dịwa iche onwero ka anya na melankoli si wee yitebe onwero ka fasi nwanne chachaali ọ maka nke a ka anyị ga-eji wee anyị ga-eji ife anyị na-akpa kịta wee nwee nghọtami maka na atụmatụ anyị na-aga na-enye maka na anyị kwuo na ozi m na-ezite na-arụ a bụ ozi gbasara akwụkwọ nke m na-ede nke m na-ekwu si na etu ndị igbo ga-esi wee mara onwe fa wee natakwa anyị kwuo si na igbo mara onwe ya bụla onye na-ekepụta ife ndị igbo mara onwe fa fa abụrụ ndị na-ekepụta ife gịnị na fa ga-eji na-ekepụta ife maka na fa bụ ụmụ okike ife ọbụla agwọ nwe ga-enwelili ogologo ọdụ ife ọbụla akpị gba ga na-agba agba gịnị kpatazi anyị ji nọlụ n'ọnọdụ anyị nọ ya kịta o nwere ife kpata anyị ji nọlụ n'ọnọdụ anyị nọ ya kịta ya na ife anyị na-enebanye anya kịta bụ ọya na igbo nọ n'ọya kedu ka anyị si nọlụ n'ọya agwụ abụrụ melankoli agwụ abụrụ isi mgbaka mana kedu ka anyị si bụrụ ndị nọ n'ọya maka na ya amarọ ife maka na etu a bụ atụmatụ ndị mbụ atụmatụ ndị mbụ nyere anyị fagwa anyị site na amala ife bụ ọya na amala ọnwa bụ ọnwụ amala ife bụ ọya amala ọnwa bụ ọnwụ onye ọbụla na-amarọ ife kedu ka ọ ga-esi wee nwa ife dị ife bụ ya dị mkpa na ndụ a o nwere ogwu anyị na-agụ ọga ipe mpe ofu nwoke onye nzuzu ke na-aṅụ mmiri njọ okutere ya na n'igwugwu wenye nwunye ya na nwa ya ugbu a fanọ n'ebe akwa n'ebe akwa n'ebe akwa ugbu a fanọ n'ebe akwa na-asị na ndụ agwụ ugbu a fado n'ebe akwa n'ebe akwa n'ebe akwa ugbu a fado n'ebe akwa na-asị na ndụ agwụ nke a bụ ofu nwoke nke na amara ife onye nzuzu jee na-ekute mmiri lụrụ inyi wee na-enye nwunye na ụmụaka ya mgbe fa chọpụta fanụ na-ebe akwa si na ndụ agwụ kedu ife okwu a na-akọwala anyị na amala ife bụ ọya na amala ọnwụ bụ ọnwụ maka na mmadụ ga-eji akịa lie ife na-adọrọ ma ọnwa mmadụ ga-eji akịa kpaa agwa nke ga-egbue ọnwa maka gịnị na ọ mara ife ọ ife a ka anyị ga-enene tata maka na anyị ma na ife na gbadoro ụkwụ na agwụ anyị ga-afụ nwekọ ife na agwụ ndị igbo gwakwala anyị sị na ife abụọ ọnwụ bụkwa ozu ya na igbo nwee ifefa na-akpụ ozu igbo na-akpụ ozu abụrụ sọsọ onye nwugolo anwụ na-adị emeghalịsị arụ ozu na igbo bụkwa onye dị ndụ mana ọ marọzi onwe na igbo bụkwa onye dị ndụ mana ọ onwe nke a na-akọwa na ọnọdụ ndị igbo ọnọdụ anyị nọ anyị ncha niile nọ ọnọdụ anyị nọ n'ụwa kịta debezila anya ya dịka ndị bụzi ozu anya ozu ozu nke dị ndụ ọ bụrụ nke enigo naanị ọ ka nọ n'elu ụwa na-emegharị mana ọ nwerozi efe ọnwa maka gịnị ka nke a ji mee ụwa ịka nka ụwa ịka nka amamma ebe a ka fasi wee weta ịka nka ụwa ịka nka nke bụ agba ọfụ nke bụ agba ọfụ nke bụ modern world ebe fa gbadoro okwu bụ na teknọlọji ụwa ịka nka ọnyanwa ka teknọlọji ka ndị Igbo na-akpọ ịka nka ụwa ịka nka ụwa ọgbara ọfụ o nwere ifefa ji bịa ka njugodo anyị ajụjụ na nwanne anyị nwoke na-akpụ mmadụ n'Owerri akpụghalịala anyị akpụghalịala anyị akpụghaligo anyị ya na ife a nwanne anyị nwoke na-akpụ n'onwere onwelu ife onwe iji banye n'ozi anyị na-ezi tata maka na ụwa anyị ka nka na-akpụghalị mmadụ ọ na-ewelu mmadụ ịtụ onye afọ dị kpụghalị anya kedu ka o si akpụghalị ya kedu ka ife ndị a niile si gbasaa agwụ kedu ka o si gbasaa ife anyị na-akọ tata ịkpụghalị mmadụ ịkpụghalị anyị ịkpụghalị ndị igbo ịkpụghalị ndị gboo bụ ime gịnị ikeghalịfa ee akpụghaligo anyị ee akpụghaligo mụ na gị ma ya ekweta ma ya ekwetarọ ma aghọta ma ya aghọtarọ ma ya ma ma ya marọ ee akpụghaligo mụ na gị eye akpụghaligo ndị igbo akpụghalịala anyị ee anyị kedu ka esi kpụghalị anyị agba ọfụ agba ọfụ kpụghalịla anyị gwa anyị si na amali ife bụ nke kasị mma na amali ife ka mma ignorance is bliss agba ofu na-agwa anyị si na ignorance is bliss nke a na-ezikọ gịnị na ụwa nke amamife adịrọzi mma ụwa nke ama ife bụ ụwa nke na-adịrọ mma kedu ife ndị a nwee kedu ebe ife ndị a si gbasa agwụ ọnya ka anyị na-enebanye anya tata ụwa agbaofu modern world maka na atụmatụ anyị ji bata n'ọnwa agwa bụ modernity ọkwụ ya atụmatụ anyị ji bata bụ modernity last human and igbo dynamism agbaofu na ndị ochie kedu ndị mụ na gị bụ kedu ndị mụ na gị bụ kedu ka anyị si ghọta ife anyị bụ gịnị bụ igbo anyị bụ ndị gboo anyị bụ ụmụ ndị gboo ndị gboo a bụ ndị gịnị ndị mbụ na ndị egede kedu ndị bụ ndị mbụ na ndị egede nke a bụ ife anyị ga-aba n'oge ọzọ maka na okwu dị omimi maka na okwu dị omimi mana anyị ma na ndị mbụ si wele ebe ebefa si bata n'ụwa mgbe fa bata mesịa chi ya naghachite ọzọ wee nọdụ anọdụ n'ụwa ya ka fa gwa ya na fa pụtara olele n'ụwa bụ olele ụwa bụ holiday place for ndị mbụ ebe mụ na gị si pụta ndị afọ bịa wee kwụbụ ụwa etu o si dị gwara anyị nọfa afụla ụwa ka ebe fa na-abịa eme egwuregwu ebe fa na-abịa egwuregwu ebe fa na-abịa holide n'ụwa na ọ bụrụ be anyị ndị mbụ a wee nọdụ ka fa wee bụrụ gịnị ndị abụọ ọ ndị abụọ bụ ndị egede ya na ndị mbụ na ndị egede ebe mụ na gị si pụta ndị mụ na gị na-aga na-akọwazi onwe anyị anya si na anyị bu ụmụ fa ụmụ ndị gboo ndị gboo bụ ndị mbụ na ndị egede ife agwala anyị na amamife kasị mma ya na anyị nwa bụ ya bụ agba ndị ọfụ ụchọ ka ekpuo e na mgbugbu ka ewepụga anyị nwa bụ ndị afọ a na-ekeghalị ọ mụ na gị na ndị igbo na ndị dị ka anyị nọ n'ụpaghara ụwa dị iche iche ka a na-ekeghalị maka na ndụ anyị kịta adabarozi n'etu o si wee masị ndị na-akpụghalị mmadụ fa wee bịa si na fa ga-akpụghalị anyị fa wee kpụghalị anyị mụ na gị bụ ndị akpụghalịla akpụghalị nke a ka fa ji wee gwa anyị si anyị na amala ife kasị mma na amala ife kasị mma that ignorance is bliss ọ ife a ka fa gwara anyị bụ agba na ịkpụghalị mmadụ ka nwa na anyị ga-abụzi ndị akpụlakpụ ndị akpụlakpụ na anyị ga-aza afa enyela anyị maka na ịkpụwa mmadụ ịba anya afa igwe ya ife ọ ga na-alụ ọ mmadụ kpụrụ nke a ife a dị naanị ọ dị n'ime anị onwere ọnwụ ya plastik ọkpọrọ onwe plastik mana ọ dị n'ime anị mana mmadụ wetara kpụchaa anya kpụọ anya plastik nye ya afa ọkpọrọ ya plastik ọ akpụla akpụlakpụkpụli anyeli afa plastik gwe ya ife ọ ga na-alụ na oge eji ewe wee na-agbanye ife ma ọ ji agbanye mmiri o ma ọ ji agbanye mmanụ o ma ọ ji agbanye aja mana ọnyanwanyelie ulu ọ ga-aba ya na dịka anyị si bụrụ ndị agba ọfụ kpụghalịlụ fanyela anyị afa fanyela anyị asụsụ fanyela anyị ulu anyị ga-aba mana n'ezie n'ezie nke a bụrụ ndị anyị bụ maka na ndị mbụ ebe anyị si pụta gwara anyị na amala ife bụ ya mana ụwa akpụlakpụ bịa gwa mụ na gị sị na amala ife bụ onye anwakasị mma ọkwa anyị na-aghọta n'ụwa na-abụ ndị a dị iche na ebe anyị si pụta na ndị mbụ na ndị egede na ndị anyị si na afapụta fa gwala anyị na ife anyị bịa n'ụwa anyị mebụ egwuregwu na holiday maka na ebe ọ bụ na anyị bi ebe a ọlele na anyị ga-anaghachi ebe anyị si bịa na ọnọdụ a na ebe a na anyị ga-ama ife na anyị ga-enwe amamife mana ka anyị bịa nọdụ ebe a ndị anyị nọpụtazilụ ndị agba ọfụ anyị nọpụtazilụ ụwa nke nwa bekee anyị nọpụtazilụ sila anyị mba anyị ege na ndị mbụ na ndị egede anyị ege na nne na nna anyị ga ntị na fa ga anyị na afa kpụghalịsịa anyị fenye anyị afa fenye anyị asụsụ fenye anyị ụlọ anyị ga-aba ya na anyị bụ ndị akpụrụ akpụ ọ bụrụ ọsọ ọsọ na owere ka a na-akpụ mmadụ anyị bụ ndị akpụghalịla akpụghalị kedu ife ife a, kedu etu o si gbasaa agwụ gịnị bụ agwụ ebe ọ bụ na anyị si na agwụ abụrụ isi mgbaka kedụzi ife bụ agwụ ebe ọ bụ na agwụ abụrụ melankoli kedụzi ife bụ agwụ maka na ama na izu gara aga na nghọta anyị dịka anyị si mụta bụ na agwago ndị be anyị ndị dibịa agwago ndị dibịa ndị nwere atụmatụ anyị ga-eji wee gaa iru atụmatụ anyị ga-eji gaa nwee ndụ na ndị na-abụrụ ndị dibịa na agwụ bụ melankoli n'izu gara aga wee tụsa ife melankoli bụ fụ ka esi wee gwuo anyị n'ọgbụ mmiri dị n'arụ mmadụ na ka ndị ọzọ ọbụla ya bụ na-enwego nsogbu melan is black koli is bile ya na ọ bụrụ na mmiri abụ black bile na ọka ọbala yelo bile and flem na ife ọ ga-emezi bụ na ọ ga-ebutezi na onye a ga-enwezi mental imbalance mental disorder nke anyị ma na atụmatụ n'asụsụ ndị igbo bụ nyanwa bụ gịnị ọnyanwa bụ isi mgbaka gịnị bụ agwụ ebe ọ na-abụrụ melankoli agwụ bụ osote chukwu agwụ bụ osote chukwu agwụ bụ so bụ osotechukwu kedu ife bụ osotechukwu maka na anyị ma na akụkọ anyị bidoro na igbo na chi nwekọ igbo na chi wee na-aga na-aga kedụzi ife bụ osotechukwu maka na gị nwa mana ị nwee chi mụ nwa mana m nwee chi anyị ma na ife ọbụla anya na-afụ n'ụwa nwere chi na ife niile nwee chi na mkpụrụ aja dị n'ala nwee chi na okwute nọ n'ana nwechi na mmiri na-eru n'ana nwechi na osisi nọ n'ọfịa nwechi na anụ ọfịa nọ n'ọfịa nwechi na akpị na-agba agba nwechi ma osisi kpọrọ nkụ nwechi ma akwụkwọ ndụ kpọnwụla akpọnwụ nwechi na ife niile nwechi kedu kpata faji wee nwee chi maka na ndị igbo gwara anyị na ife niile chi bụ ofu na ife niile si na ya wee gbawapụta ya na ebe ọ bụ na ife niile si na chi gbawapụta ọ bụrụ na m jide akwụkwọ a m wee dọkapụ a nke a bụrụ chi ukwu bụla ofu ofu ọ bụ m wee dọka anya etu a m ya fadị iche iche dọkalisie anya nke a ọkwa ọka bụ ofu n'ime akwụkwọ a ndọkara ọkwa ọka bụ ofu n'ime akwụkwọ a ndọkalụ ịgụkọ ife niile dị na nke a na ife dị akwụkwọ niile a ndọkalụ okwu ofu ife ka ị ga-enweta ofu ife ka ị ga-enweta properties dị the same exactly kamaze na nke a nwezi ike ipezi mpe karịa ndị a mana ofu ife ka fa niile bụ itinyekwu ya ọghọkwalụ osokwala ụmụnne banye osokwala ụmụnne banye etu a ka fa etu a ka ọ dị na ife niile anyị na-afụ dịka esi kọwala anyị na nghọta nke ndị Igbo na nghọta nke ndị Igbo na Chukwu bụ ofu ife gbawalụ wee dị etu a ya ma ịfụli ọ dịka osisi ịfụli ọ dịka akwụkwọ kpọrọ nkụ ịfụli ọ dịka okwute ịfụli ọ dịka mmiri ifuli ọ dịka mmadụ ifuli ọ dịka akpị fa niile bụkwa ofu ife akafa bụ fa niile nweluchi ọ nke a ka anyị ga-eji wee ghọta ifeba agwụ ọsị na agwụ bụ osotechi osotechi ukwu kedu ife kpata o ji bụla osotechi ukwu ọgwụ anyị sị na ọsọ agwụ bụ mmụọ n'elu chukwu nso maka na ma chukwuo ma fa niile fa ncha niile bụ mmụọ kedu ife fa ji bụrụ mmụọ anyị kwuo anya n'asụsụ igbo ọgbagwojuo anyị anya mana anyị tinye ya n'asụsụ bekee ọka anyị wee ghọta maka na anyị bụ ndị akpụla akpụ anyị bụ ndị akpụghalịla akpụghalị anyị bụ ndị ekeghalịla ekeghali anyị bụ ndị enyere asụsụ anyị bụ ndị enyere afa anyị bụ ndị agwala ife anyị ga na-alụ ka m tinye ya na bekee ka ọ wee kwuo ụfọdụ n'ime anyị ghọta gịnị bụ mmụọ n'elu chukwu nsọ kedu ife bụ mmụọ n'elu chukwu nsọ kedu ife bụ chukwu mmụọ bụ mmụọ chukwu bụ mmụọ ife ife niile a na-akọwala bụ na-enwe only one energy one energy so na split ahụ ma ya n'ime eletrik waya ifu green ifu brown ifu red ifu yellow they are all gịnị the same energy mana blak nwere ife ọ na-alụ green nwere ife ọ na-alụ brown nwere ife ọ na-alụ red nwere ife ọ na-alụ n'iji mee ka ọ dị mfe anyị mana na brown bụ earth ka gịnị wee mee ka ọ ga-abụ mmadụ tinye aka n'ọkụ eletrik ka ọ daa apịagbunia ya ya na chukwu na agwụ na ndị a niile fancha niile bụ ofu mmụọ mana ọ nwelu nke kanụ kpata ndị igbo ji kpọọ ọnya chi ukwu n'ebe ife ndị a niile si wee gbawapụta ebe ife niile ndị a si gbawapụta ewee gwa anyị si na agwụ na ọsọ agwụ bụ mmụọ n'elu chukwu nso kedu ife ọ na-akọwa na enwelu mmụọ ndị ọzọ niile mmụọ ndị ọzọ niile mana ọ nwero nke na-abịa chukwu nso ya nke a ndị kpụghalịla anyị gwara anyị sị na anyị nwa na anyị na-eje na ya na eze eluigwe ka anyị jee nọrọ n'aka nne chukwu anyị ga na-ajụ onwe anyị ife a ọ na-akọwala anyị onyekwala anyị agwụ maka na ewezụga agwụ onwero mmụọ na chukwu nso kedu ife nke a na-akọwa ọ na-akọwa na chi gị chi anyị nwelu chi amụwa nwelu chi a ife ndị ọzọ niile nwelu abụrụ ọnya na elu chukwu nso ife na chukwu nso bụ agwụ gịnị bụ agwụ osote chi ukwu nke mbụ mmụọ na chukwu nso nke ịbụa agwụ bụ isi mmụọ mmụọ niile ma na-akpọ udo ma na-akpọ ogwugwu ma na-akpọ anwụ ma na-akpọ anyanwụ ma na-akpọ kafara mmụọ ọbụla niile ma ma na-akpọ ngene kafara agwụ bụ isi mmụọ niile agwụ bụ nyanwa bụ isi mmụọ niile ọ maka na ọ bụ isi mmụọ niile kpata o ji elu chukwu nso ọ na-agwụ ka alụsị ọbụla guzo wee dị ile alụsị ọbụla na-eguzoro na-agwụ ama ndị ile alụsị ọbụla na-eguzoro na-agwụ ama ndị ile onwero ife ọ ga na-alụ unu ewe n'iwe onwero ife alụsị a ga na-alụ sọsọ agwụ ka alụsị ọbụla ga-eguzo ọ dị ka ị na-enwe nsogbu asị gị dọọ ndị mmiri asị gị dọọ anị asị gị nye udo nni asị gị mee nke a na ngene asị gị mee nke a na-arọbi n'agụ ife ndị a niile ị na-eme onwere ofu mkpụrụ ụlọ ọba ma ọ bụ na ịlụrụ agwụ agwụ bụ bụ ebe alụsị ọbụla na-eguzo agwụ nọdụ ndị ọzọ ewebata agwụ n'onwe ya bụ olileanya alụsị ọbụla ya na alụsị ọbụla na-akpa ike ma iji ọfọ n'aka ma ị na-atụ nzu ma ị na-atụ edo ma ị na-aga ọjị ma ị na-eje n'aja anị ebe sokwa ya alụsị a na-aga ife so onye abụli aka ị na ya alụsị ka o mee alụsị ọbụla nke anyị ma na alụsị bụ akwụ olulu chi ebe anyị kọwasigolo n'oge gara aga wee sị na ọlụ akwụ olulu chi bụ gịnị ime ka alụkwụsị ya na alụsị bụ alụkwụsị alụkwụsị nyanwa bụkwa nke a na-akpọ akwụ chi ka ụfọdụ ndị igbo ji akpọ ya alụchi ya na alụsị ọbụla na-esi na alụsị ga nke ama bụ alụkwụsị onwero ka alụkwụsị ma ọ bụ na ọ gbadoro ụkwụ agwụ ya na agwụ bụ olileanya alụkwụsị ọbụla ọ na ị na-eche ka alụkwụsị agwụ bụ olileanya maka na ọ na-agwụ ka ọ ga-esi maka na agwụ ga-ebuli ife afọ ọ ga-alụ bujelie chukwu agwụ bụ izuzugbe maka na oge gara aga anyị nebala anya na-arọ gara aga ezumezu izumezu na izuzugbe anyị nebala anya ife ndị a niile ya na agwụ bụ ejesia n'ọgwụ ọ nke akpata eji kpọọ ọnya agwụ isi ọra anyị gaa nene akụkọ ife anyị kwuo na arọ gara aga ọ gaa na-enebanye anya n'agwụ ama m na ọ nwere oge anyị bido n'agwụ isi ọra wee nebaba anya n'agwụ ọnyanwa ka eji akpọ ya agwụ isi ọra maka ọnyanwa bụ isi ọra ma ọ bụ ọra mmụọ enwere ọra na mmụọ niile nọ na mmiri enwere ọra na mmụọ niile nọ n'anị enwere ọra na mmụọ niile nọ n'ikuku ya mmadụ nwee ike isi ee ọra mmụọ nọ na mmiri atụ ama unu nzu taa ama ama unu edo taa ọra mmụọ niile nọ n'anị ama ama unu nzu taa ama ama unu edo taa ọra mmụọ niile nọ n'anyanwụ ama ama unu nzu taa ama ama unu edo taa agwụ bụ isi fa niile ya na-agwụ bụ isi onwero ka agwụ si wee bụrụ melankoli agwụ abụrụ isi mgbaka agwụ abụrụ isi mgbaka akpụala gị ee akpụala anyị ekeghalịala anyị ee ekeghaligo anyị ọ bụrụ ọsọ nwanne anyị nwoke emelia na Owerri nwa bekee melụ mụ na gị ya maka na ọ gwara anyị sị anyị rapụzi ụwa nke a anyị na ịma ife kasị mma anyị sobe ụwa fa gwala anyị na amarọ ife kasị mma ụwa anyị gwala anyị na amamife kasị mma ụwa nwa bekee gwara anyị na amala ife kasị mma ignorance is bliss who is it blissful to to me to you and to them maka na anyị ga-ama ebe anyị nọ anyị ga-ama ebe anyị nọ anyị ga-ama ife onye kwuru okwu ji kwuo ya okwulie ka ọ bala anyị ka okwulie ka ọ balịa kpata o ji wee gwa anyị si anyị na agwụ bụ isi mgbaka maka na atụmatụ anyị ji bịa tata bụ ugo agwụ mana ọ gwara anyị si ya na agwụ bụ isi mgbaka na anyị rapụ agwụ anyị agwụ ịma ife anyị sobe amara ife anyị dị happy with ignorance anyị na-egwu egwu ignorance anyị ama n'ọnwa anyị anyị ama n'asụsụ anyị anyị ama n'afọ anyị anyị echena maka echi anyị echena maka ụwa anyị because ọ bụ na anyị mee ya etu a that we will live a very blissful life really. ndụ anyị kịta ọ dị blissful anyị ji gbaa ka ụkpaka n'ụlọ obodo niile na-atagbu onwe anyị n'afọ mana ife akpụlakpụ gwara anyị ụwa akpụlakpụ kpụgharịla anyị gwara anyị ya na agwụ bụ ezumezu agwụ bụ izuzugbe ọ ya ka anyị ji ghọta ife ọ na-ekwukpa ọ na-akọwa na agwụ bụ isi ọra ọra mmụọ niile agwụ bụ isi fa niile ma ọ nọ na mmiri o na-akpata na ịlụ agwụ enwela agwụ mmiri enwela agwụ anị ife ọbụla ị na-eme agwụ bụ isi ọ na agwụ anọrọ ife ị na-eme onwere nwere ọbara ụlọ ndị ọka nka bụ ụwa nwa bekee gwara anyị na agwụ bụ isi mgbaka isi mgbaka nke bụ gịnị amala ife na amala onwe isi mgbaka nke bụ gịnị amala ife na amala onwe amala ife bụ ọya amala onwe bụ ọnwụ mana kedu ife agwụ gwara anyị mgbe anyị ga-aneba anya n'agwụ omimi anyị ga-afụ na agwụ gwara anyị anyị chọba akọ na uche akọ na uche ya na agwụ na-agwa anyị na amala ife na amala onwe bụ ọnwụ anyị gbanaba onye ọbụla gwala anyị na amala ife na amala onwe na ọ dị blissful na ọ na-eme nnọọ ndụ mmadụ anọdụ n'udo ọnya ka o ji gwa anyị nne anyị nwa nna anyị nwa nwanne anyị nwa anyị si rest in peace energy can never be at peace because energy is in constant motion so nwero ife dị ka rest in peace ọ aghịghọ nwa bekee blissful enwero bliss dị na ya na ife onwero na na-enwela akọ na uche maka na isi mgbaka bụ amaghị ife na amara onwe ọnya ka nwaanyị ji wee sị na die kutelu mmiri lụrụ inyi wee nyanya na ụmụaka fa na-aṅụ mgbe fa maala ifefa wee bebe akwa si na ndụ agwụ kedu ka ụwa ụwa akpụlakpụ si agbanwe anyị kedu ka o si gbanwe anyị kedu ka o si akpa agwa kedu ka o si bịa kedu ife ọ na-eme okwu ofu mkpụrụ okwu nwa bekee gbaghalụnụ m ka m tinye na bekee memba nke a bụ asụsụ anyị na-anụ kwa ụbọchị kwa ụbọchị kwa ụbọchị kwa ụbọchị kwa ụbọchị mana anyị adị eche mie anyị adị eche uche anyị adị etinye uche na ya maka gịnị na nwa bekee gwara anyị anyị ama na ife anyị eche na echiche anyị enwe na akọ na uche ofu atụmatụ bekee ma etinye n'okwu a bụ memba ka anyị chegodo echiche gbasara ya memba kedu ife memba a ji wee nwee na nke mbụ dis na nke abụọ ri na nke mbụ dis na nke abụọ ri kedu ife ọ na-akọwa dis nke mbụ memba dis memba nke abụọ ri memba nke abụọ ri memba ife ọ na-agwa anyị bụ na-akpụghalị gị anyị in short na-ekeghalị gị anyị in short kedu ife ọ na-ekwu na a ga-ebugodo ụzọ dismember in order to remember ị ga-edismember ọ bụrụ na ị dismembersia ị reassembla all that reassembling bụ remembering you have dismembered in order to remembered kedu ife ọ na-ekwu na mgbe nwa bekee ji bịa na ndụ mụ na gị n'oge fabia pa 160 years ago ife izizi fa ụzọ mebe bụ idismemba anyị kedu ka fasi dismemba anyị igbuli anyị egbuli ịkọta ụzọ anyị niile ime ka anyị daa aghọta na ife bụ nke anyị igbulisi egbulisi enye egbulisi enye gbulisi enye ya bụ na mgbe mụ na gị jepụta ụwa na ife emebigoli goli ụwa igbo akwụbegoli na agwụ bụ na a na-egodo onye agwụ a egodo ọ na-akpa agwa ka onye agwụ na-eme degodo onye agwụ a agwụ bụ ife ọjọọ adị ekwutezidi ugo agwụ adị akpọtazidi ugo agwụ chali maka na agwụ jọgburu onwunye ya he tụfiakwa anyị achọrọ agwụ maka na ife nwa bekee melụ oife ụwa ọfụ obiame oife agba ọfụ obiame oife ọchọ ka o dismemba godi ka ọ gwa gị na ụmụnne adịrọ mma ka ọ gwa gị na ụmụnna adịrọ mma ka ọ gwa gị na mmemme obodo adịrọ mma ka ọ gwa gị na ndụ ha ajọka ka ọ gwa gị na asụsụ ha ajọka o gbulisi anya gbulisi anya gbulisi anya gbulisi anya gbulisi anya gbulisi anya ọ emesizi ọchịlịa ọchịkọtazie anya ọnụ obido mebe gịnị o wee mee mba bịa reassembling. So, to member and to remember. Ka ọ remembasịrị ya after membrane. N'ekwo etu ọ dị na mbụ one page tupu o gbulisie anya o nwere ka ọ dịkwazi etu ọzọ maka na ọ dịgodo etu a ọ ga-ezikọ na agbawa ọ ga-ezikọ apa ọnya na agbawasị gị agbawa na-agbalịsị gị wee nyakọsị anya ọ dịka ife Frankenstein in his horror movies na-eme ebe ọ ga-ewelu ntị kwanye n'onu wele anya kwanye n'ala ọ ife emela anyị ofu okwu ofu okwu a from this member. ka esi wee memba anyị in order to reassemble us to remember so kita kedu memba in terms of memory in terms e echiche in terms e echiche ife megolo eme na mbụ kedu nke anyị lụta anwerozi nke anyị lụta onwero nke anyị ma maka na anyị amara ebe mbido si dị onwero mgbe anyị si malụ ebe mbido dị onwero ka anyị si malụ na pcc a sitelu n'ebe a anyị amarozi ka nke a dị nke a bụ nke anyị na-afụ anyị bịazie na-akọwa ya anyị amarọ ka ọ dị ụfọdụ kọwasịrị ya si na ọ dị okilikili mana ekwa ka ọ dị na mbụ mana mgbe ụfọdụ fosi anyakọsị anya anyakọsị anya anyakọsị anya fe nwerozi ike ịnyakọta etu ọ dị anyakọsịsị anya ọgba okilikili ifu gị na the memory. memory echiche ife elotalụ abụrụzi nke ezigbo dịka etu o si dị na mbụ ọ etu nwa bekee si abịa e etu uwe ọgbara ọfụ ji abịa ọ bịalụ in order to dis member and then o mesịa ori member so you will be remembered into any part ọ chọọ paatị ọbụla ọ chọọ ka ị play, egwu ọbụla ọ chọọ ka ị gbaa asụsụ ọbụla ọ chọọ ka ị echiche ọbụla ọ chọọ ka ị ka ọ ga-etinye n'ime gị n'ikpeazụ mgbe ọ asembụl ha gị ọ asembụl sia ịfụzi anya ọbụla ife ọzọ abụ mmadụ abụ mmụọ ya anọ ọnyanwa ka m ji wee gwa anyị sị ee na-akpụghaligo anyị ee na-ekeghaligo anyị maka na from this same this member. ka anyị ji wee na-ama na agwụ abụrụ ezigbo ife or from this remember which is a born from this member the offspring of this member bụ remember this remember this reconstruction ka anyị ji wee nwetazie na agwụ bụ ife maka na echiche enyela anyị nọ he agwụ ji nnọọ ngozi mụnwa na-ekwu na abụ m onye agwụ na abụ m onye agwụ na nne ya na ọ na-akpa agwa ka onye agwụ maka na echiche arapụzila anyị bụ nke agbalụgolo agbalụ ọ bụrụ nke dị ife ọ bụ ya na-akpụghalị ala anyị ka anyị na-anya na ndụ nwa bekee ka anyị na-anya na atụmatụ nwa bekee ka anyị na-anya n'ife anyị ga-eji wee ghọta maka na dịka m sikwu dịka ndị na akpụghalị n'oge ụfọdụ na ọ ga-adị mma na anyị ga na-etinye bekee ka ọ wee kwa anyị na-aghọta maka na akpụghalịgo anyị akpụghalịgo anyị ịsụ anyị gbori nne ọtụtụ ndị igbo anyị aghọta ide igbo ede ndị igbo anyị aghọta ya biko ya lụnụ m ka m welu bekee wee nye atụmatụ ife dị na bekee ya itebela agwụ mana ọ bụrụ agwụ kedu ife bụ bekee anyị nwee ike iji wee tụnyebela agwụ na-abụrụ agwụ maka na agwụ ka adị omimi ife a bụ saịkọlọji ife a bụ saịkọlọji anyị ga na-aga ka anyị ghọta ife kpata m ji si na agwụ ka adị omimi gịnị bụ saịkọlọji kedu ife bụ psychology study of human mind and mental processes ịgụ akwụkwọ ịmụ ka obi mmadụ si ka echiche mmadụ na obi mmadụ si alụ ọrụ ya na gịnị echiche niile ife ndị a niile si alụ ọrụ study of human mind and mental eh, eh, processes ife a na-agwa anyị na ife ọbụla mmadụ na-eme na ndụ every single human activity n'onwe ka o si wee gbado ụkwụ na psychology gị nwa na-ege m ntị enwere particular psychology kpata anyị ji chi ige ntị maka na ike na anyị bụ ndị chọọ ka anyị mụta ife ọfụ ya na saịkọlọji gbadoro ụkwụ n'ebe dị n'ife ọbụla mmadụ na-eme n'ụwa ndị na-ekweta ekweta bilivers enwe bilivers saịkọlọji ịchọọ ka ikweta ka mmadụ ndị mmadụ ghọta na-eso gị ịbịa stọdia mmanụ ka ị ga-esi wee gwafe okwu na ị ga-esi na-eme ka fa na-ekweta n'ife ị na-ekwu ndị na-akwụ ụgbọala road users ndị na-anya ụgbọ n'ụzọ ma ndị na-aga n'ụzọ nwee saịkọlọji o nwere onye na-aga ọpụ n'ụzọ welu echiche edebe n'ụlọ maka na ọ ya anọnwụrụ ofu awa tupu onye ọzọ nọ n'ụzọ egbuo ya afịa na-azụ azụ na etu ụzọ esi akpata ego dị n'iche iche biznes nwee saịkọlọji ndị na-alụ olu oyibo wọkas nwere saịkọlọji enwero ife dị n'ụwa na-enwero saịkọlọji onwero ife saịkọlọji na-adịrọ onye kpata n'inwe ike ọ bụ na asị na enwe 360 degrees psychology na onwe ya bụ one of those degree mana ị nwere ike iwe psychology tinyekwu ya wee mụọ ife ndị ọzọ ka ị wee mara ife kpata o ji akpa agwa na etu esi akpa agwa ka ị wee ghọta ife kpata e, etu esi akpa agwa na etu esi akpa agwa ma ọ bụrụ na mmadụ na-agụ ife dịka criminology ịgụa psychology ghọta ife kpata hali onye na-ada iwu ife kpata o ji adị iwu na-ewe n'iwe nọ ndị mmadụ na-akpọ ya gịnị bụ agwụ dịka m si kwu na agwụ ka saịkọlọji dị omimi agwụ ka dị omimi maka na saịkọlọji na-agwa anyị nọ study of human mind and mental process mana ife nwa bekee na amarozi bụ kedu ebe that mind dị ebe the mental process si abịa nwa bekee echiche na atụmatụ eluru ebe a mana anyị ịbata na ịbata n'agwụ na agwụ nwere ọtụtụ ife dị n'ime kpata iji kpọọ ọnya ezumezu kpata iji kpọọ agwụ izuzugbe gbayalụnụ m ọ bụrụ ezumezu nọ izuzugbe maka na enwere ezumezu nwee ezumezu kpata iji kpọọ ọnya izuzugbe kedu ife ị ga-afụ n'agwụ ọ bụrụ na ịlụchaa agwụ mana imere ofe ife n'agwụ ya bụ agwụ ịlụọ dịka ịlụrụ nke a bụ akọ na uche akọ na uche ịlụsi agwụ ị ga efe akọ na uche kedu ife ife a ji dị mkpa saịkọlọji saịkọlọji study of human minds and mental processes. The mind and mental process. Akọ na uche. Gịnị bụ uche? Agwụ n'onwe ya ka anyị ma na agwala ya na agwụ bụ uche Chukwu. Uche Chukwu. ya na agwụ bụ nchịkọta echiche mmadụ na akparamagwa ya ịchịkọ echiche mmadụ ka echiche mmadụ chịkọọ na akparamagwa ya chịkọọ ka ife na-aba abụlụ dakọọ ọnya nwabụ ife a na-achọ n'agwụ ka ọ daa bụ na ọ na-agba egwu aka nne aka nne akwa oyi na arụ a na-egbu aka ekpe aka ekpe maka na o zikuo na ọ ife na-adịrọ mma n'ime ya na eziokwu eziokwu na ọ bụrụ na agwụ nwere ife ọ bụ agwụ na onwe ya bụ treatment of that melancholy maka na ọ ga-eme ka echiche na akparamagwa mmadụ chịkọọ ya na ọ bụrụ isi mgbaka ọ bụrụ ala ọpụpụ na ọ bụ anya ido mmadụ anya do mmadụ echiche na akpamagwa ya achịkọ ọnụ ọ ndị a bụ ife so na ya na agwụ anyị na-ene anya dịka anyị malụ bụ uche chukwu maka na ọ bụ na anyị ma na nnwekọ igbo na chi na ndị mbụ nke bụ ụzọ bịa tupu ndị egede ndị bụ ndị nke abụọ ndị nke bịazi biluzie n'ụwa wee mụta mụ na gị ndị nke kewara ụzọ na-abụ ụfụ ndị nọlụ na mmili nke a na-akpọ olu ofu ndị nọlụ n'igbo nke a na-akpọ igbo olu na igbo bụ agba na-abụ ndị igbo ndị egede ndị nke bụ ndị abụọ mụpụtalụ mụ na gị bụ ndị kewara ịbụa ụfọdụ nọ na mmiri ofu anọrọ n'ọfịa bụ olu na igbo ndị a gwara anyị ndị a mee ka anyị ghọta na fa bụ ụmụ okike na fa bụ ụmụ chukwu ya na ikwesịrị inwe echiche nne ikwesịrị inwe echiche nna anyị ikwesịrị ịdị dịka mgbe m na-adolisi akwụkwọ anụwa ziko gị na nke a si na nke a pụta ikwesịrị ịkpa agwa dịka onye ịbụ anyị kwesịrị ịkpa agwa dịka ndị anyị bụ ya na agwụ anyị na-ene anya bụ ịchịkọnye anyị ịchịkọta anyị ọnụ ka ndụ anyị dị wee nwee ugwu ka ndụ anyị dị wee nwee udo ka akparamagwa anyị na echiche anyị wee chịkọọ ọnyanwa ka anyị ji wee fụ na onwere ife agwụ na agwa ji wee nwee mmekọ o na a ya na agwa anyị na-ene anya bụ agwa agwụ arụ na mmụọ ịchịkọ ọnụ ịyịlụ e n'udo unity of mind body and spirit arụ mmụọ echiche iyi n'udo ya na ọ bụrụ na anyị na-ekwu maịnd uche kedu ebe ọ dị kedu ebe maịnd a dị ọ dị n'afọ ọ dị n'obi ọ dị n'anya ọ dị n'umeju ọ dị n'akụlụ ọ dị n'ụbụrụ kedu n'ebe maịndị a dị n'ime arụ mmadụ maka na anyị ma na ndị a anyị na fa ghọta na a na-ekwu mind abịa gwa anyị nwa bụ ndị akpụghalịla akpụghalị na mind dị ka ọ dị na-arụ maka na anyị bụ ndị enyelu kolonial education maka na edukeshọn enyere anyị bụ nke eji kpụghalị anyị napụ anyị asụsụ napụ anyị echiche nye anyị akparamagwa dismember anyị in order to remember us in order to reassemble to uh, reassemble us ya na adịghị ekwu mind ofeke echee na mind dị n'obi na ọbụla, dị na n'obi, na mkpụrụ obi na akụlụ na ọ umeju o nwekwa ike ịdị n'anya nwee ike ịdị na ntị ka ọ dị n'obi ọkpa ka ọ dị n'isi aka mba mind bụ ife dị n'ụwa ife dị n'ife universal onwere ofu ebe ọ nọ ya na ọ bụ na nghọta ka maịndị si alụ ọrụ aga m anọ ebe a na-agụ echiche mkpụrụ obi gị maka na ofu mind aka ọrụ enwe echiche chukwu uchechukwu ọnyanwa bụ agwụ gịnị bụ agwụ agwụ bụ uchechukwu ọnya kpata o ji bulie abụ mmụọ n'elu chukwu nso nwere mmụọ ọzọ bụ uchechukwu beela agwụ ọnya ka o ji mmụọ n'elu chukwu nso ya na chukwu nọ nso nọ n'ofu ebe maka na ọ bụ uche chukwu ya na ọchukwu nwee ọchukwu nwe uche ọ uche chukwu a chukwu nwe ọnya nwaba agwụ ọnya ka o ji nọrụ chukwu nso ọnya ka o ji wee bụrụ isi ọra ọra mmụọ niile ọnya ga-enye mmụọ ọbụla agwa ọ ga-akpa mmụọ ọbụla na-akpa ike a agwụ ga-enye mmụọ ọ ga-eji kpanya bụ ike maka na agwụ ga-enye echiche ọ ga-eji mmalụ na ya na-akpa ike mmụọ na-ekpe udo agwụ ga-enye ya echiche ọ eji mmalụ na ya na-akpa udo were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site na ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị ma na ọ bụghị onye ọbụla nwere iru ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com. na agwụ bụ uchechukwu agwụ bụ isi ọra ma ọ nọ na mmiri ma ọ nọ na anị ma ọ nọ n'enu ma ọ nọ n'osisi kpọrọ nkụ ma ọ nọ na osisi dị ndụ ma ọ nọ na nke na-acha akwụkwọ ndụ akwụkwọ ndụ ma ọ nọ na nke na-acha ufie ufie ma ọ nọ na nke na-acha ọbala ọbala agwụ na-efe echiche ịkpa agwa etufasi akpa e- uche uchechukwu maka na ọ nọsokwu nso ọ chukwu nwee a na chukwu ya alụ ọlụ ọnyanwa bụ universal mind maka na universe bụ chukwu nwee ọnyanwa bụ universal consciousness amamife nke na-adịrọ na-arụ maka na ọ nwere ebe ọ nọ na-arụ etu a m nọ ikuku na-efe ma ya mara ebe ọ nọ mana ị ga-anọ kịta na-asa efele gbata anyị n'uche kedu ebe o si gbabata anyị n'uche o si na silinda daa anyị n'isi mapuo ya isi gbaba anyị n'arụ wee gwa ya ife anyị ma ka o si n'akụkụ maa ya ube maba ya ube n'afọ gwa ya ife anyị ma ọmazie ya ube ọmaba anyị n'ime afọ iwe mala ife anyị ma ịgbarọ mana ị na-eku ume o si n'ume bata nye ya infọmeshọn universal mind onye nwaba agwụ uchechukwu ọ maka nke a ka anyị ga-eji wee ghọta na okike nwere iwu ya na agwụ anyị na-ene anya gbadokwala okwu na iwu okike na ịghọta iwu okike ghọta agwụ dịka esi wee na-ene kedu etu agwụ na saịkọlọji si wee yitebe mana ma na agwụ kazi saịkọlọji maka na agwụ gafelu ebe saịkọlọji nọ na saịkọlọji bụ just ntụpela agwụ dịka anyị e si wee tụpela akọ na uche maka na anyị ma na agwụ bụ gịnị ezumezu izumezu na izuzugbe kedu ife ife a na-akọwa ịbata na agwụ ị ga-afụ ife dị iche iche ị ga-afụ ụlọ agwụ ị ga-afụ ụka agwụ ị ga-afụ ezumezu agwụ ị ga-afụ nkịta agwụ faa ka nkụ ife ị ga-afụ n'agwụ mana maka ifi na ụlụ agwụ bụ ụlụ agwụ ọ dị njọ ọ dị mma maka na ụlụ agwụ ga-alụpụlụ gị ife ọjọọ ma lụtalụ gị ife ọma ma ịmalụ ka esi arazie ọ nrazie a bụ ife a na-akpọ nchịkọta echiche nchịkọta akparamagwa na echiche ọnyanwa bụ nchekwa akparamagwa na echiche maka na ọ bụrụ na ị marọ ka isi wee chịkọ ụlọ agwụ ọ rapụzie ịlụpụlụ gị ife ọjọọ o welụzie ala ife ọma dị na be gị na-alụpụ alụpụ mana ụlọ agwụ afọ nọ na be gị ga-eji lụtalụ gị ife ọma na onye afọ echiche na-ezuru oke onye na-amarụ ka o si wee kpakwu ya maka na ị ga-ama ka ị ga-esi kpakwu ya ị ga-ama ka ị ga-esi kpakwu ya ọ bụrụ na ị marụ ka ị ga-esi kpakwu ya ọrazie ife ọ ga-eme n'ezi ọlụọ ya n'ụlọ ya ụlụ agwụ ọ dị njọ ọ dị mma ụka agwụ ga-ezipụlụ gị ozi mana kedu ife ọ ga-ezipụlụ gị ị ga-amanụ ka ị ga-esi kpakwu ya ka ọ wee jee ozi ọfụma ọ dị njọ ọ dị mma ya na ka anyị ji si na agwụ na onwe ya bụ gịnị izuzugbe na ị ga-ama ka ị ga-esi wee mee ya ka gịnị ka nchịkọta echiche na akparamagwa wee ralụ maka na ọ bụrụ na echiche nọlụ mana akparamagwa adịrọ mma ife ị ga-afụ bụ na n'onweghị ife mere echiche maka na echiche ga-emenụ ka akparamagwa wee zikọ na anya bụ echiche na-eche echiche ọma ị ga-afụ ha na akparamagwa ya na ị na-afụ mmadụ ịfụ na agwa ya dị njọ ịmalụ na echiche ya dị njọ ịfụ na ọ na-akpa agwa ka onye na-amarọ ife ịmalụ na ọ marọ ife maka na etu a ka ị ga-esi wee na-afụ ife agwụ bụ universal consciousness so kedu ife bụ nyaba agwụ kedu ife kpatala agwụ ji wee nwee ike wee ghọkwa iwu okike kedu ka anya na ya si nwee nwekọ nke anyị ma na a na-akpọ ya universal laws ka anyị nebanye anya n'ife ndị igbo na-agwa ya gbasara ya ofu iwu okike nke anyị na n'ala igbo ị ga-enweta n'agwụ bụ na ife ọbụla ibu n'obi ga-eme the law of super superconscious activity etu a ka nwa bekee sikpo ya na ebumnobi ị ga-eme ị na-eche ajọ ife ajọ ife ajọ ife ajọ ife ga-eme ga-emele maka na nọ na that same universal consciousness ịnọ na echiche chukwu ya na ọ bụrụ na ọ nwere iwu iwu wee sị na ife ọbụla ị na-eche he mgbe ọbụla hei na iko m aya ada na iko m ada iko ya aya ada kụpịa maka gịnị nọọ ife ibu n'uche ga-eme nke a bụ iwu sotela agwụ the law of super conscious activity na ọ bụrụ na ịmala ife conscious activity bụ na ị na ya eche ọ na-eme eme ya na ị nwee ike iji wee chepụta ife ọma nwee ike iji eche ife ọjọọ ifugo ka o si dị n'ụlụ agwụ ị ga-eji echepụta ife ọma weli chepụta ife ọjọọ gịnị bụ ife ọjọọ enwerọ ife bụ ife ọjọọ maka na ife ọjọọ n'ebe ị nọ ga-abụ ife ọma n'ebe m nọ kama na ọ ga-akọwa na ọ bụrụzi ife a chọọ ọ bụrụ ụlọ ịchọ enweta ka ị ga-enweta nke ọzọ bụ gịnị na echiche gị gbadoro ụkwụ n'okwukwe gị ọ na okwukwe gị gbadoro ụkwụ n'echiche o ka isi eche ka isi kweta o ka onye si eche ka o si kweta ka onye si eche ka o kweta ọ nke a ka nwa bekee si n'onye nwa bụ the law of belief maka na ịma nkweta ife i na-echere ọ ife ị na-eche ka ị ga-ekweta nke ọzọ wee bụrụ na ife amụrụ amụ ka ife agwụrụ agwụ nke nwa bekee si nọ law of probabilities anyị nọ kịta na iwu okike universal laws some of it gbadoro ụkwụ n'agwụ law of eh, of probabilities bụ na ife amụrụ amụ ka ife agwụrụ agwụ ndị Igbo na-ekwu oge ọbụla mana kịta na anyị nọzi n'ọgaranya majik ka anyị jee mee nya ka anyị jee gwuo ọnya ka anyị daa amụ na amụ ya na ọ bụrụ na ịzaga nọ n'elu ukwu n'ogologo osisi wee na-agba egwu ịzaga ọ bụrụ na maka na ọ gwọli agwụ ọ ga-amụ amụ maka na o so n'ife na-eme ọtụtụ n'ime anyị kịta ọfa ncha niile kpata anyị ji alụ agwụ maka na mmadụ ga-adakaba nwanne ya nwoke ma nwanne ya nwaanyị ma enyi ya enye ya ego o welie gbapụ ọsọ na china mana ọ mụrụ afịa amụ ọzụba afịa ọmụnụrụ afịa ọmarụ ka esi e, azụ afịa lesi ọmaba n'afịa lesi ọmaba n'afịa akpụ ụkwụ maka na gịnị eme maka na chiedu na-ele akpụ ụkwụ wee lụọ n'elu four stories nụọ nwaanyị gụọ moto nyanwa nwe na-ara ego hei chiedu anọ na-ele na-alụ ọgbaba ọgbaba china o jee zụọ afịa gbamba ọ natago pịatawum ego eyi na otiewo na nwanne ya nwoke nyeli ego ego kọt na nwanne ya nwoke nwaanyị nyeli ego society na ọ nyeli ego ya na-ejirọpụta mmadụ ife amụrụ amụ ka ife agwọrọ agwọ ya na ọ ka mma na mmadụ ghọtara nwunye na mmadụ jelu na dibịa si gwọọlụ m nke a meelụ m nke a ka nke a wee mee ọ a bụ gịnị the law of probabilities nke ọzọ bụ gịnị na ife ị na-eche n'obi gị oge ọbụla ga-amụwanye ma ọ ga na-abawanye ị na-eche ọbụ na mgbe ọbụla n'obi elue mmadụ inyi mgbe ọbụla n'obi dị mmadụ njọ ọ dị enwe aṅụle mgbe ọbụla ọ na-eche etu ọ na-atakalị onwe ya etu a ka ọ ga-esi wee na-abawanye bụ ife ga na eme ka o wee na-atakala onwe ya bụ ife ga na-emie ka o wee na-atakala onwe ya bụ ife ga na-emie ka o wee na-atakala onwe ya maka na ọ ga-afụ nke a fụ nke a fụ ọzọ fụ nwanne ya fụkwa ọzọ fụkwa nke ọzọ fụkwa nwanne ya ọ ga na afụsa ife ọjọọ ife ọjọọ ife ọjọọ o nwere ka ọ na-afụ ife dị mma maka na-etu echiche dị etu echiche dị ife ndị a bụ universal laws iwu okike na ife mmadụ na-eche n'obi ọgụ ọbụla ga na-abawanye mana onye na-eche onye nwere aṅụlị onye na-eche ife onye na-eche obi aṅụlị oge ọbụla obi aṅụlị ga na-adị ya n'obi obi aṅụlị ga na-adị ya n'obi maka gịnị na echiche niile na-eche maka ife ọma nke ọzọ wee bụrụ gịnị sorry kwa na ewe n'iwe na nke a bụ nye maka a na-akpọ the law of concentration ife onye chee n'obi oge ọbụla ga na-abawanye bụ the law of concentration na ife ọbụla mmadụ na-akọnsentreti ọnụ mgbe ọbụla will keep multiplying mana ọ ga-eme na mma na njọ ị na-eche ife ọjọọ ga-eme ọ ga na-amọtiplai ị na-eche na ọma ga-eme ọ ga na-amọtiplai ị na-eche na ọma ga-eme ọ ga na-amụwanye ị na-eche na ife ọjọọ ga-eme ọ ga na-amụwanye onyenwa bụ agwụ onyenwa bụ ịkpa ịlụ agwụ ka ife niile wee dị mma ka gịnị ka echiche na akparamagwa wee bụla ofu balansi onyenwa bụ uwe igbo uwe izu ndị igbo ọ n'ime uwe izu ndị igbo ka isi nweta agwụ ka mmadụ wee nọrọ n'udo udo abụrụ kwa ife nwa bekee na-akpọ bliss udo bụ ka ife wee na-alụ ife o kwesịrị ịdị n'alụ ka onye igbo wee bụrụ onye igbo ọ bụ because na nwero ife ga-eme ka mmụọ nọlụ pụlụ n'ofu ebe maka na oge ọbụla a ga na-enwe mmegharị arụ ọ dị ka ọ dị kpọba ọ dị ka ọ dị egolu nke a bụkwa iwu okike ọzọ nke nwa bekee na-akpọ gịnị law of attraction law of attraction na ọ dị ka ọ dị kpọba ọ dị ka ọ dị egolu so ife ndị a niile bụ iwu okike na ịkpọba afịa ọma onye ọma egolu afịa ọma ịkpọba afọ ọjọọ onye ọjọọ egolu afịa ọjọọ ife ndị a niile bụ iwu okike ka ọ dị n'ife ka ọ dị na nzuzo the law of correspondence ka ọ dị na mmụọ ka ọ dị na mmadụ ka ọ dị n'ọnwụ ka ọ dị na ndụ ka ọ dị n'ife ka ọ dị na nzuzo the law of correspondence so na ife ndị a niile bụ ife aịfụ n'ime agwụ ife onye chọkọfụ igbo na-ekwu n'okwu the law of expectation kedu ife ị na-achọ ị na-achọ didi mma ị ga-enweta didi mma ị na-achọ didi njọ ị ga-enweta didi njọ isi na nwunye ya ajọka nwunye gị ga-adị njọ isi na nwunye ya amaka nwunye gị ga-ama mma ịkpọ agha mkpọmkpọ agha ndị agbata obi eweli ekpo ntụ mana ịsị na agha ya dị mma inye ya nsọpụrụ ndị agbata obi enye ya nsọpụrụ nke a bụ law of expectation law of expectation na ife onye chọkọfụ na ị na-eche ka ife ọma mee ife ọma eme ị na-eche ka ife ọjọọ mee ife ọjọọ eme na ife ndị a niile bụ ife anyị na-amụta site na agwụ, ka anyị wee ghọta ife agwụ bụ mana mana atụmatụ anyị ji bụ ugo agwụ maka na nwa bekee sila na ignorance is bliss agwala anyị bụ ndị kegharịla ụwa anyị ndị kpụgharịla anyị fa agwala anyị si anyị bụrụ gịnị fa gwara anyị sị na amala ife ka mma mana ndị mbụ na ndị egede gwara anyị sị na amala ife bụ ọya na amala ọnwa bụ ọnwụ nya anyị mala ife aka aghele malụ na ife anyị bụ ụmụ kịta atụlụkpa akwa anyị mala ife anyị bụ ndị na-eyi ọgọdọ anyị bụ ndị na-ama ọgọdọ anyị mala agwụ maka na ọ bụrụ ịma ọgọdọ bụ ịma ife fasịla aka ma ka anyị mapụ ọgọdọ ka anyị mala agwụ anyị mala agwụ anyị rapụ ịma ọgọdọ ọnya ka fa jikpọ agha gịnị atụlụkpa akwụ ndị na-ama ọgọdọ ndị na-eyi akwa cloth wearers fa ma na ya amarọ ife na anyị amara agwụ mana fasti anyị chọba agwụ n'ebe a ka ndụ anyị dị maka na ọnya bụ agwụ agwụ gịnị bụ ugo agwụ maka na dịka esi wee gwa anyị etikpụghalị anyị agwala anyị gịnị na ugo agwụ bụ ugo ugo nke tugbulu aja agwọ ugo nke tụgbulu aja agwọ n'olu anwụ ugo agwụ bụ ugo aja agwọ n'olu anwụ gịnị bụ anwụ gịnị bụ aja agwụ aja agwọ bụ ignorance amala ife aja agwọ bụ the ignorance amala ife amala ife nụla anwụ gịnị bụ anwụ ife agwụ mụtara ife ada agwụ bụ ife anwụ bụ ada agwụ anwụ na ọnwụ ya wee mụta anyanwụ ya na ada agwụ ka aja agwụ nụlụ ka gịnị wee mee ka ife nwa bekee na-echọ ka ọ dị ka ife ndị dị e, modern world na-achọ ka ọ mee wee mee agwụ echiche chukwu abụrụ ife ọchọ maka na o soro na okike o ji wee kee ụwa o wee ugo agwụ agwụ ugo agwụ ji eje agha ugo agwụ a wee tụgbuo aja agwọ nke n'ụlọ anwụ anwụ nke bụ ife ife nke bụ adagwụ ya na anwụ bụ ife ife bụla adagwụ agwụ wee mee ife o ji echiche chukwu wee tugbuo aja agwụ a a ugo a bụnyanwa bụ ife tụgbula aja agwọ nke nụla anwụ bụnyanwa ka anyị bụ ekwensu mana ọ bụrụ na m kita kịta asị ekwensu ọtụtụ ndị mmadụ ga-agbafu mana ekwensu bụ ugo agwụ ekwensu bụ ugo agwụ agwụ ji eje agha ịtụgbu ignorance mana nwa bekee bịa sị gị mụ na gị anya nwa n'ife anyị bụrụ ndị ekeghalịla ekeghalị kịta anyị adị efe ekwensu hei chineke napa ekwensu ike chineke napa ekwensu ike ka gịnị wee mee so that ignorance will become the order of the day so that we will live and wallow in abstract optimum ignorance maka na anyị bụ ndị ekeghalịla ekeghalị ka anyị naghachi azụ oge ga lụtụrụ aka na dis memba ri memba dis memba ri memba maka na ofu okwu dị ebe a memba so is you is either you dismember it or you leave it alone. mana ọ bụrụ na ị chọrọ ịrapụ etu chukwu ya na chukwu esi dị then ịma na ị ga-edismembia idismembasi anya irimembazi anya nya iri asembụl anya dịka m si kwuo na dis pisis akwụkwọ a okwu ofu pisis akwụkwọ a kwụ nyanwa ka m dọwalisigo ọkwụ ya dị ife a mana nwee ike mgbe m meji wee riasembụsizi ọma ndị etu a ebe o chere iru abụla ebe o chere azụ ebe anyị a dị abụla ebe ntị a kwesị ịdịnụ ebe ntị a dị abụla ebe aka a dị kwesị ịdịnụ ebe aka ya kwesịrị ịdịnụ abụla ebe ike e dị nke a bụ ndị ekeghalịla ekeghalị nke a bụ ụwa akpụghalịla akpụghalị ma gịnị na afa ma fa nghọta kụsala akụsa ịkwụsago amamife fa ịkụsago nghọta fa ịkwụsago echiche fa ịkụsasizi anya idismembasizi ife na ịkụghalị anya ịkụghalị anya enye echiche ọzọ ọ maka echiche a ka anyị ji wee bụrụ ndị nọ kịta na-atụ ụjọ nwa bekee mee anyị wee malụ na ekwe bụ ajọ ife maka na etu aka ụwa nke anyị si dị kịta anyị bụ ndị akpọrọ ndị afrịka anyị nọ n'okpuru ndị west afrịka anyị nọ n'okpuru naijiria anyị nọ n'okpuru anambra steeti anyị nọ n'okpuru oyi ife ndị a niile nna nna m nna nna mba ezuora amarọ maka ya onye mụta onye mụtalụ bụ ezuora amarọ maka ya ọ marọ maka naijiria maka naijiria adịrọ mgbe ọ dị ndụ ọ marọ maka west afrịka maka west afrịka adịrọ mgbe ọ dị ndụ ya na ịkpọta anya kịta n'ini na-akọli ya maka naijiria ọ dị ka ọ bịa n'ụwa ọzọ maka na nke a bụ ụwa nwa bekee kpụghalịla akpụghalị kịta memori mụ na gị bụ na abụ m onye Anambra steeti abụ m onye Naijiria nke dị n'ime West Africa afọ m bụ Victoria ọsịkwa ya mụọ na ọsịrị maka na ndị akpụghalịla akpụghalị na ị ga-eje anị eze na ọ n'aka Chineke anyị wee tie si chineke napụ ekwensu ike maka na ekwensu dịka na ndụ ndị akpụghalịla akpụghalị bụ ajọ mmụọ bụ ajọ ife na ọ bụ devil mana ekwensu abụrụ devil dịka etu a agwụ na-abụrụ gịnị melankoli mana anyị amarọ maka na anyị bụ ndị ndị ndị a e, e, remember sigo re to go back. re the word re is always to return to go back so to go back you can go back but where did you where are you going back to ịma ebe isi bịa ịma ebe ị na-anaghachi ọ bụrụ na ọ bụrụ gị nwa na-anaghachi ọ bụrụ na ọ bụrụ gị nwa na re if you are not the one responsible for your return you have turned and now you are about to return but the issue is na ị ga-ama n'ebe isi wee bido the turning did you start the turning from your left or from your right or from your back did you turn clockwise or anti-clockwise at which point did you start your turning ka ịwa mala ebe ị na-return to so if you don't know where you've turned from ọ bụrụ na ị mara ebe isi wee bido ịgbaghalị ọ bụrụ na ọ bụrụ gị nwa dị responsible for that dismembering ọ bụrụ na ọ bụrụ gị nwa na-instigate the that person na-eme the membrane ga-remember etu osisi a ọ bụla Einstein images anyị a dị n'etiti isie imi ya dị n'ebe ọnụ na-adị ọnụ dị n'azụ isi that is Einstein that's what we have become o ife anyị bụ onye kpata na ya amarọ na ugo agwụ bụ ekwensu onye kpata na ya amarọ na ekwensu abụrụ ife dị njọ nọọ agwọ nke afụ tugbulu nọọ bụ ugo nke tugbulu aja agwọ nke nụlụ anwụ maka na anwụ bụ ife ọ ya na amamife bụ agwụ agwụ isi ọra ama nke ife ọ ka anyị daa ama na ka nwa bekee ji wee gwa anyị si anyị na agwụ bụ isi mgbaka na agwụ bụ anya adịlụ mma anyị bụkwalụ ndị dị ignorant because na out of our ignorance we will become blissful. and look at us nekwa ka anyị dị nekwa ka anyị na bliss a dị ya nọ agwụ mụtalụ anwụ anwụ agwụ agwụ mụtalụ anwụ anwụ igbo ga-adị dịka echi na echi ada agwụ agwụ igbo ga-adị dịka echi na echi ada agwụ agwụ maka na agwụ agwụ mụpụtalụ anwụ anwụ mana ọ bụ na igbo enwelụ agwụ agwụ igbo ga-afụnụ anwụ anwụ mana ekene dịlị ugo agwụ ekene dịlị ugo agwụ ekene dịlị ugo agwụ nke tụgbulu aja agwọ si na ya ga-eno amamife si na ya ga-eno ama nke ife mkpughe echiche maka na ama nke ife bụ amamife mana amala ife ọnyanwa bụ ignorance bụ ignorance na anyị ga-agbapụta anya bụ ekwensu ebe ọ nọ ka ọ jee lụọ ife ọ ga-alụ anyị ga-emeghepụ ugo agwụ ebe anyị kpụrụli ya ka ọ lụọ ife ọ ga-alụ maka ọsọ ose etu a ka anyị ga-eji wee dị dịka echi maka na ọ bụrụ ọsọ ọsọ ịdị na-ekwu n'ọnụ na anyị agwụghị agwụ united nations kwulie na anyị agwụgo agwụ ana anyị agwụgo asụsụ anyị agwụgo identity anyị agwụgo anyị abụlụgo ndị edis memba na aga remember anyị twice chọ onye kpata kịta ndị igbo nọ n'ala igbo pekalịlụ ndị igbo nọ na mba ọtụtụ ndị bụ echi ndị igbo ga-abụ nyanwa bụ anwụ anwụ ya bụ na anyị nwa bụ agwụ na-amụta anwụ anwụ ndị afọ anyị na-amụta kwesịrị ịbụ anwụ nọ na mba na-asụ asụsụ mba na-eli mba na-agụ akwụkwọ mba na-enwe na-enwe promoshọn mba na-ejelu mba ozi na-agbakwululi mgbe okpulu na-agbakwulu igbo mgbe okpulu ebe fa na-alụlụ mbụ ọrụ maka na fa ghọtara ndị fa bụ fa mara ebe fa si wee bido gbaghalịba na fa marọ ma fa ebido from angle 45 wee bido dia turning so kedu ebe fa ga-esizi wee ma ebe ga-return nya ụmụnne m dalụnụ igbo mala onwe fa igbo adị dịka echi na echi ada agwụ agwụ ebe a ka anyị ga-eweta ozi anyị tata n'isi isi njedebe ebe a ka anyị ga-eweta nkọwa agwụ n'isi njedebe ana m ekenekwa unu n'ofu n'ofu daalụ nri nne ka ọ dịkwanụ n'izu ụka ọzọ oge anyị ga-abanye n'ọnwa nke isii maka na anyị ma na agwụ bụ ọnwa nke ise daalụkwanụ nne ekene ọmanụ kachi fonu ndị nke m afọ m ngozi chukwuka ọkpụkpụ unu bụ ọkpụkpụ m arụ unu bụ arụ m ọbala dị m na-arụ bụ nke unu na-ebi ebi lue na-ebi ebi ofu ebe ka anyị na-eje ofu ebe ka anyị si bịa ekene udo ka ọ dịkwanụ